n'oge igbo ekene m unu asị m nke onye chi na gaziere igbo ndị ọma njem ọnụ na amagoro ka o adị na m asị m gaa wetara unu ozi anụ makịta ọ dị ọkụ n'ọkụ n'ọkụ n'ọkụ na arụ na-aṅụ ọkụ na abụ ihe na-agba gara gara gara gara mmiri enwelo na odumeje mmiri enwelo na odumeje achọrọ m ka ifu vidiyo anwa na-aga kịta ihe nene ya na-etikwa link the full video na ma description nke ọ bụ na ị nenecha gị anya ibido n'isi nene ya maka na ebe anyị tiwe ebe o nwere ozi oziri ziri odumeje maka ya mana ozi ọbụla ejiri anwụlọ eruo n'eluigwe ọ na-adọ odumeje aka na ntị wee na-asị ya na nye na alụsị ndị be anyị emebizi na alụsị ndị igbo ọ gbakwala ya ezinụlọ ọ kpọrọ afọ sị ya na ezinụlọ ahụ o ji emebiela alụsị n'afọ 2014 ya jekwa jee mara na alụsị ahụ na emebibe ha na ezinụlọ ahụ ọ bụrụ na ha na-eliboro anyị bifo kịta na ha na-atazi okwute ọ na-akọwakwa na odumeje hmm, na mgbe dịbu mgbe n'ọlaiki bụ odumeje na kemgbe o bidoro ataki bụ ụka akị apụọ na ya atakiwa ndị dibịa akị apụọ na ya ọpụta ọkpọrọ ndị dibịa n'ọnụ na-emebisi ihe omenala na-emebisi ihe ọdịnala na-enwe dibịa na-eme ihe tradishọn nwekwa dibịa na-eme majik nọ ndị dibịa ha bụ ndị dị dangerous and harmful to the society na ọ bụghị dibịa na-eme tradishọn na-eme ihe ndị nna nna dosa ra vidio na-afa vidio na-etikwa mgbe odimeji ji emebie n'ebe alụsị ahụ mmiri onwile wee pụta kịta wee na-alụ odimeji aka ntị wee na-asị nna e eh, kwụsị ihe ị na-eme na ọ bụghị onye bido ụka obido mebiwe alụsị ndị ha ọ bụghị onye bido ụka obido mebiwe alụsị onye bido ha na chọọchị alụsị ndị be ha ka o ji ebido ọ dị mfọm ọfọm azị bido yahoo ọfọm ka ha si eme na ha ka ha si ama na na yahoo ha ebidogo ọrụ ọ bụrụ na o bidobe ha akịwa foonu mpịa ma ọmme ya ọ nke ụmụ nwanne ya ọ pụta oburu ụzọ buru ụzọ ha akịa foonu ha wogoro ụzọ ọ na-alụ nwanne ya nwoke nwoke dị redio ha akịa akaụntụ nwanne ya nwoke tesigodo ọrụ ụlọ ka ọ na-alụ ọrụ n'ọme ndị ụka si eme ndị ụka igbo anyị onye be ha na-asị ya na o nwetago obele ihe magonye na na omerego ụka o ụzọ jechọsịsịwa ogige dị na be nna ya ọ makwa na ike ọ nwetakwa ọ na-alụkwa ọrụ nna mmiri enwere kwuru okwu na ihe a vidiyo anụnwa biko na achịka mmasị gị nene vidiyo anụnwa ị nenecha nke a ịdịga na the description iwe ya fọ nke ntiri di ya ịnene the main video mmiri enwelo mee maka na ọ nwere ihe okwugasịrị afa kpọkọcha ofu ihe one of two things o tichara ọnụ na ya biko ndị be anyị dobere na vidiyo kwuru ofu mmiri enwelo ozi o ziri ọdụmeje ụmụnne na ya ọ bụrụ na alụsị a na-enyeba nsogbu gwa anyị echi ka anyị bula arụsị ya ibube gị ebe ọ ga-adị ka ọ dị maka unu bulie n'afafa mebie ya ndị nna ya nọrọ ebe a mana mụ mụ na ijele ka m bụ ama etulu ọnụ afa m ka m na-agwa gị afa m ka m gwa gị ah, ka ị ga-aba na-eme ibe ka ah, a na-esi ah, let me talk to Chukwuemeka Odumeje mention his name and na ndị ijelije mebielụ alụsị na 2018 na one of them 2018 ịma na onye ijelibia 2017 ịma na ọ bịalịbe m the family bịalịbe m they brought they took you to beva even ma walịba ịchọ nchọ ngosi gị vidio ba no let me know expose that guy iwele anụ ntị nọrị na amawa na their wall na amawa na their wall si na imebili alụsị ba now those people in is in abject abject poverty fajizi eze wee na-ekpe ekwele onweghị eze kwụnwere ụgwọ ụlọ na beva All of them may let off their property, their cars and everything. Let me ask these people a question. maka na ọ bụrụ na iche ikwu okwu maka Jizọs echi ikwu okwu asị gị face your lane I asị gị face your lane face what you are doing leave others with their belief kedu ife mmelụnụ na ndị ụka enwere ike ịrapụ nwa omenala Kedive Melunu, wait, at the first starting of this Chukwu Emeka Odumeje, I love him so much. I like Lemia. why the fact na mụ na-eme tradition until n'obido wee tụba ndị dibịa wee tụba ọdịnala wee ji jide rubbish bịa since ya bụ ka m ji wee dị so biased with that nonsense on him. since you have a ji wee so biased with that acting on him. eme ka m jụọ gị ajụjụ ọ bụ otu a ka onye dị ịkpọ ji wee na-eme nke ya jee na Ogunu steeti Ogunu steeti adaodo ọta na ọta ebe ụlọ ụka onye dịkpọ dị ịmalụ na aka na-eme oro up to bụ oro ọ bụ na ndị Yoruba achọ ime oro isi mmadụ na-ada ị ma na ndị yoruba na-egburu mmadụ alụsị kedu ife mere unu na onye dịkpọ has never speak against them kedu ife mere unu na onye dịkpọ mata ibi joshua has never countermount the worshiping of chongu the worshiping of kedu afọ arụsị abụ na yoruba Can even Melunu no Nyadibo and the TP Joshua and uh, Adiboye and there are so many of them. Why are they not against the killings a na-egbu ndị mmadụ wee welu na-egbusala alụsị dị na Yoruba? None of them must speak against it. And the one that ife onye dịkpọ ebe o jelebe onye dibịa jee bupụta alụsị ya gba ọkụ kedu ife mere unu ife onye Igbo na-apụ iche kedu ife mere unu na ife na onye igbo na-eme na ọ na-apụ iche ọ pụtalụ ịmakwa na ndị yoruba na-adịrị eje ụka na-abụrụ muslim ịmakwa na ha bụ dị ka aja Gotu to hausa land iche na ndị awụsa bụ sọ muslim ka ha bụ ịma na hausa wee kristian ịma na awụsa wee muslim ịma na awụsa wee pagan traditional people ị ma na onwe ndị awụsa bụ traditional na badịrị abụrụ muslim ma ba kristian na abụ bụ traditional kedu ibe mere unu na bụ afa onye muslim ebe o jelije bulo alụsị onye onye onye awụsa bupụta ya n'ilo mụnye ọkụ destroy ya tinye na social media why these things are not happening in awụsa land Why these things are not happening in Yoruba land? man a pastor, the greatest pastor, the most richest pastor, Eh Ewelo, na na na na Gidia today from Yoruba land. Why are they not speaking against all those things? Why are they not against their traditionalists? Ọ bụ sọsọ ndị Igbo na-ata amosu? Mesịrị m nọ amosu. kedu ibe mmele unu na ọ na-abụ onye igbo na-amara asị na onye na-amara na oyi echi ọzọ mekete wee chi ọzọ ọgbala apali n'onu kedu na ibe na-eme ndị pastọ ndị igbo mgbe onye dịka ụnụ dị pastọ onye onye ka a na-anụ afịa n'ala igbo chukwu emego odume jepụtala na like si anya na nke anụ abụghị one of our own a ga-ebido na-anụ afịa that's why the fact na m bụ traditionalist I was supporting him until you know bido nke izu ome bụ challenge ndị dibịa now the repercussion has been coming back the repercussion abịabago chukwu emego ejega ka gị go back to that family ijelije mebi arụsị a 2014 go back there ka ịgba mụ ma moto abụ ịgbalịba na ị na-agba gbaba agbaba gị na ịgbalịba na ịbịala isetịba free now one of the elderly man was there telling you si gị na alụsị a bụ alụsị ụmụnna ba na ọ bụrụ na ba na alụsị a na-enyebe nsogbu na ba e ga-eji aka ba bupụ alụsị a iwe si ya na ị bịara ya aka na ị e na-anya moto with scam money anụrụ m ndị bịara m iji alụ ọrụ ezinụlọ bụ ebe ị chajiri bụ 1.5 million 2018 1.5 million ka this guy iji eje ọrụ ezinụlọ 1.8 million ka o ji eje ọrụ ozi na ụlọ 1.8 ha lowes na igwe gị ọnụ ọ chaji gị 1.5 2017 2018 nya ka ịnakọtasị alịba jee go moto ndị niile abịa ịlụ ụlọ ọrụ ndị niile abịa ijere ma wara anointing oil na dia wall how many of them are progressing today how many of Kanu today even you since ya bụ ibidoro wee fight about tradition how far ka ebe na-eme na gị na egwu ọbara asa gị atọrọ ya eme na alụsị egbu ya dị egbu ọ uche mmadụ ka alụsị egbu na tupu alụsị mmadụ tupu alụsị mmadụ abụ ọ sin post posturu this video video mere 2014 ka o je postu three days ago ka two days ago two days ago ka post posturu that video somebody wee chi alụ m ya wee na-asị m kedu ka ibe ha dị alụsị go do to the family ị mara ozu na onenwugoro ebe ahụ I am telling you with evidence family have bụ ijele ozu na one dị na ebe ahụ that idiot bịalụ nye fake testimony ebe ahụ no. nọ nọzikwa ya kedu ka o si nọdụ jụọ na odumeje mada ka ịdị ọtụ abịa nye fake testimony jụọ anya mada gaghị ọ na-elivizikwa fine ọkwụnwụzikwara ụgwọ na ebe obi now let me tell you the story of alụsị alụsị ọbụla ịbụrụ na be nna gị ọ bụrụ na ị chọrọ ife nyaba alụsị rapịa gafee ife ọbụla ị na-edebere iwepụ na ya fap the landlord and the landladies of your family there's no how you can live without them. now let me tell you ị ma na alụsị ọbụla dị na be nna gị welu reason and purpose eji wee debie for instance ị ma na ọ chukwu ewesi alụ ndị mmiri were amosu ewelu amosu na ndị mmiri sef na-azọ pawa amosu bụ mmụọ ndị igbo na-amara ka o wee bido amosu dị very deadly powerful amosu di very wicked amosu na-eme okorobịa ọnwụ ọnwụ ike ọ bụ ibe ndị anụnwa ka ndebe be anyị nebere anya megide anya nwoke ji ụmụ na-ese ga-anọdụ otu a lụzigide ụmụ ya lụzigide ụmụ ya ụfọdụ na-anị so ofu nwoke ahụ edisaidi ya ka anya jiri ndụ ya chụọ aja ka ezinụlọ ya dechi na maka na ndị gboo valulu their lineage more than their life They want continuation of their lineage for the betterment of you. Wọ́n bá ń sẹ́dẹ̀ kàgé. Jẹ́lẹ́jẹ́ pọ́tà olùmẹ̀jẹ́ kọ́ jẹ́ bẹ́ẹ̀ nàgé. Jẹ́lẹ́jẹ́ pọ́tà ìdí ọ̀tọ̀ pásítọ̀ kọ́ jẹ́ bẹ́ẹ̀ nàgé jẹ́ mẹ́bi alọ́sì. Ịma the story behind that alụsị dị na be nna gị. Iche na nna nna gị bụ ewu wee rapụ alụsị ahụ wee dị to your generation or wee dị to your own uh, generation. Iche na fa bụ ewu. Why are we so stupid and senseless? in Igbo land onye jebe ụka obodo were ụbụrụ ya niile jebe what is wrong with Igbo man kedu na ibe na-eme onye Igbo onye Igbo kedu na ibe na-eme ndị Igbo we are creating problem upon problem upon ourselves using our hand inviting problem inviting trouble inviting calamity upon ourselves go and ask questions before a ebido the destruction of alụsị youth ịnwụ anwụ na n'Igbo bụ alụ youth ada anwụ anwụ na be nna m bụ Igbo arịa mụ o mebere 25 good years youth bido wee nwụba o mebere 25 years youth bido wee nwụba na Igbo arịa mụ. m ịma na asidentị a na onye Igbo arịa m until na-ebido mebibe alụsị do you know the reason why do you know the story behind alụsị ogugu dị na be nna gị why are you too childish iche na alụsị ga-eme gị ịkpata ego ọ bụrụ na alụsị ga-eme gị kpata ego ezinụlọ niile alụsị nọ ụfọdụ na-alụba fọ fọ dekin tenten dekin alụsị abụrụ ya bụ ego gị mgbaga ntị ka mgbaga efe alụsị na-alụ alụsị dị ka akwali ọmụmụ akwali ọmụmụ bụ echadịla sọmbọdị mụtara nwa o wee rue nwa ya nwoke wee nụta nwaanyị nwa ezizi nwa nke ịbụọ anọtalị nwaanyị ọ bụrụ na ọgbanje na-enye ọya batu eh, eh, nwanne m nwoke jụrụ m ajụjụ arụsị ga-enye gị ego akọdụ nta akala aka gị ọ bụzie na ị chọrọ ime na iwulili iwuliti bụ n'ime ebe a nụwa ka iweta ego ịmana ịbaga ogo ibu oke ite ịmana ịbaga ogo ibu ibu uju akọ mmiri and majik jee chekie famili ndị mere majik mgbe gboo ndị a na-abụba gbuo mma n'ikuku ikuku agwụlụ ndị a na-amụnye ọkụ n'ikuku ọkụ ya na-enwu ndị enegala ije n'owu atụọ ngịga mmadụ alụgolo ya n'elu na-aga ije go and check their family kedu ka ụmụ basi ka ego ụmụ basi wee dị majik abụrụ tradition magic bụ entertainment magic can never make you rich the only thing bụ na oge destroy your career destroy your destiny maka na ụfọdụ n'ime unu si n'ụka na-amabata na-agbabaga na omenala ịchọrọ ịkpata ego nketa nke echi ịchọrọ ịkpata ego nketa nke echi ọ bụrụ otu afọ isi wee chenye ka o si wee dị unu afọgoni anụ mmiri enwere ihe ike etinye ọnụ n'ihe na-agbasaghị ya ọ naopidogo kwuba okwu a kịta unu mana unu kwufuwo onye ya si adị na na we ha akpasighị ya iwe na n'iwe ewu gị mmiri nwere igwe igwadịghị ya n'ahụ o pụta wee mee ekwu okwu niile unu ekwu unu fụra unu afụ na nwoke na-avaibreti ma n'ime mmụọ na ọ na-avaibreti na mmiri enwiri abụghị onye na-eji ike amapụta mana ị na-egekwa tichin mmiri enwiri makwa na mmiri enwiri na-azakwa n'afịa mmiri enwiri mana kịta otu iwere odimeje anya na ọ si si were vidiyo fọwọdụ ala odimeje hmm, anwụrụ ọkụ eziri ozi elekwana n'ego ma anyị na ejezi ntị ka anyị mara n'ihe odumereje ekwu mana ihe ọbụla onwe odumereje kwukwana anyị ewetakwala unu kwa unu nụkwa maka na chanel anyị anụnwa maọbụ na osi na-adị anyị na-eweta ya n'ọkụ n'ọkụ werekwa n'eziokwu na-aga maka iji na-asị nọ ile ọma ka o ji aga n'ogo n'obi igbo ekenekwa m unu onye maka vidiyo anụ nwere umele enwere nwere ya esiwele odumereje ntị o mee ya ka ya bụ ihe ruo odumereje ntị igbo ekenekwa m unu kọdụ na mbọsị ọzọ biko sọskraịbụ shia ji vidiyo chanel a o nwere ozi ọzọ dị mkpa anyị ji abịa kwanụ Кодин